ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe demokrasi bịara naijiria adara ya akọ isi ya bụ okpu egwu a ka e ji na-anabata ọnụ na okwu dị ilu nke ụbọchị nketa taa cheta na ị na-ege okwu dị ilu ebe anyị na-ekwu okwu na-ekweghị okwukwu ebe olu anyị si na-ada bụ na Ikenga Nation Presents podcast ebe a na-eji asụsụ Igbo ebe ndụ n'ime mmụọ na cheta na onye na n'ụlọ ya ugbu a bụ Ọcha Tike. Ọcha Tike bụ ofu onye ojii ka onye ọcha mma, ofu onye Igbo nke na enwe zaa na-acha ka anyanwụ, otu onye bụ enu ha n'onu ya ntị ga na-eme gị na Eji m ohere a ma e werekwa egwu pati Ọbasi nke aha ya bụ "Ọchịchị ekwu na-anabata ụnụ" na okwu dị ilu nke ụbọchị nke taa. demokrasi bụ ike dịrị onye ọbụla demokrasi bụ uche ọha bụ ihe ga-eme ọ bụghị ihe dịrọ ofu onye akpara ya ọ bụghị ofu onye mee uche ya n'ezie n'ezie demokrasi bụ ihe dịrị onye ọbụla demokrasi bụ uche ọha bụ ihe ga-eme ọ bụghị ihe dịrị ọha ofu onye akpara ya rie ọ bụghị ofu onye mee uche ya hmm. okwu apati ọbasi kwuru n'egwu a ọ dakwara ụda ụmụ ibe ọ dara ezigbo ụda ọ dara ezigbo ụda ya mere ka anyị gaa n'ihu egwu unu isiokwu nke anyị chọrọ ịkpa maka ya n'ụbọchị nke taa maka ya bụ isiokwu bụkwa isiokwu dara ụda isiokwu anyị wee bụrụ gịnị nhibe Nnamdi Kanu hibere otu nchekwa nke a kpọrọ ESN na ala Igbo niile na obodo ndị ọzọ gbara ya gburugburu nke a na-akpọ Eastern Security Network n'ọnụnwa Bekee maka The Old Eastern Region. Ana m abịakwanụ. agala agbanwe uwe lọghachi n'oche ọchịchị ndị agbanwere uwe agbanwe omume ha lọghachila ndị agbanwere uwe agbanwe omume ga-agwa ha si na ọ bụghị naanị ịgbanwe agba si na ọ bụ naanị gbanwegodo demokrasi yiri ọchịchị amị abụghị ndị ọma ya ọ dialogue bụ demokrasi ọ bụghị dictatorship man wee bury himself alone onye chọkwari onwe ya his one hand must appear above ground level nke a bụ eziokwu eziokwu onye ọbụla nyere onwe ya nyichagodi onwe ya ofu aka ya ga-eselite n'elu maka na mmadụ anaghị eli onwe ya demokrasi bụ ọchịchị onye kwuo uche ya ọ bụghị maka ịgbanwe uwe kama ọ bụkwa maka ịgbanwe omume ya wee were ya ebe aka anyị ga-adọbiri egwu pati ọbasi ka anyị ike gaa n'ihu kwuo maka ihe anyị ji maka ya bịa ebe a n'ụbọchị nketa a ka anyị kọrọ n'ubi onye anyị bịara nke bụ eziokwu bụ na nhibe a Nnamdi Kanu maazị nnamdị Kanu hibere otu nchekwa ESN Eastern Security Network bịara mee ka obodo na-agba na-agba gburugburu na-agba jidigidi nke bụ na ya bụ ihe na-akpọtọ akpọtọ na-azụ azụ onye ọbụla kpụ ya bụ okwu n'ọnụ dịka ọ dị ugbu a n'obodo naijiria ụfọdụ a na-ajụ kedu ihe kpatara maazị nnamdị kanụ ga-eji hiwe ya bụ otu ebe ọ bụ na otu ya bụ ipob bụ otu amachiri amachi n'obodo naijiria ọ bụ na unu gere egwu pati ọbasa unu ga-anụ ebe o kwuru sị Demokrasi dị ka ọchịchị ndị amị abụghị ndị ọma ya na ọ bụ dayalọgụ yabụ mkparịta ụka bụ ya bụ demokrasi. E wee na-ajụ ESN a Maazị Nnamdi Kano hibere kedu ihe kpatara ya bụ nwoke ji wee hiwe ya maka na o dere anya anya na onwebugo mgbe o hiwere BSS Biafra sekuriti netwọk mana emechaa mechie ya ee IPOB na onwe ha bụ otu ọchịchị etiti obodo Naijiria ya bụ federal gọọmenti na nwa bekee machiri amachi asị na ha bụ ndị na-ebute ọgba aghara n'olu nwa bekee terọrist mana taa anyị ga-ekwu ya dịka o si ada anyị ga-ekwupụta ya n'okwu dị ilu ebe anyị na-ekwu okwu na-enweghị okwukwu anyị ga-ekwu eziokwu dị na ya bụ ihe ya bụ ụnụ aka chere anyị tọọnụ ntị ụnụ n'ala ya nwekwala ebe ụnụ gara maka na okwu a o nwekwara ka ọ dị ya bụ okwu dara ezigbo ụda hmm. ọ bụ eziokwu na kamgbe a lụchara agha naijiria na Biafra site n'afọ 1967 wee ruo n'afọ 1970 ọchịchị etiti obodo naijiria na-eme ihe niile ha nwere ike iji hụ na ndị Igbo bụ ndị lụsoro ha ya bụ agha agaghị aga n'ihu n'obodo abụ naijiria ọ bụ eziokwu na ha na-ekpuchi arụrụ ala ha na-arụ ọ bụ eziokwu na ha na-ekpuchigasị ya n'ụzọ dị iche iche oge ụfọdụ ha ewerekwa ndị Igbo na-agbaso ndị Igbo mgba mana nke bụ eziokwu bụ na ihe agba n'aka ejighị enyo ele ya o doro ewu na ọkụkọ anya na otu ihe si gbatakwuru n'obodo naijiria na ndị igbo enweghị ike inweta ọchịchị obi ha dịka ndị ọzọ ee otu ihe na-egosikarịcha ya abụrụ onye igbo arịgobeghị n'oche ọchịchị etiti obodo naijiria kamgbe alụchara ya bụ agha naijiria na biafra site n'afọ 1967 ruo n'afọ 1970 nke bụ na n'olu nwa bekee onye Igbo is yet to be the president of this country a na-akpọ Nigeria since after the Nigerian Biafran Civil War from 1967 to 1970 okwu anyị wee wụrụ gịnị ọ bụ na onweghị ndị Igbo gụrụ akwụkwọ ọ bụ na onweghị ndị Igbo maghị ha na-akọ n'ọchịchị ọ bụ na onweghị ndị Igbo nọ n'egwu soro n'egwu kedu ihe kpatazirinụ iwu obodo a na ihe niile a na-eme n'obodo a ji megide ndị Igbo nke na ha enweghị ike irigo n'oche ahụ oche ọchịchị etiti obodo Naijiria ma wụrụkwa onye isi ala obodo a ya bụ ajụjụ anyị na-ajụ hmm. ọ bụrụ na unu n'anya unu ga-ahụ na abịa n'ihe dịka ule eji agụ akwụkwọ n'obodo Naijiria ndị Igbo ka a na-akacha enye ogo dị elu nke bụ na ọnwụ na ha enwetaghị ya agaghị ekwe ka ha baa n'ụlọ akwụkwọ ndị adịgasị iche iche mana o nwere ndị a na-asị ha nweta abụọ abụọ o n'ihe a chọrọ otu narị maọbụ karịa enye ha ohere ịga ịgụ akwụkwọ mana ihe anyị na-ekwu bụ na ndị Igbo ga-enweta opekata mpe otu narị na iri atọ tupu ekwe ha banye n'ụlọ akwụkwọ sekọndịrị na ihe a na-akpọ Federal Unity Schools n'obodo Naijiria dịka m si kwuo na mbụ o ewu na ọkụkọ anya na ihe na-eme n'obodo a bụ mmegide omegbu nyere ndị Igbo kpatakwara na ha ji na-achọ obodo nke ha rugwa taa n'afọ 2020 ihe karịgoro afọ iri ise kamgbe alụchara ya bụ agha ndị Igbo ka na-achọkwa inwe obodo nke ha ebe ha ga-enwere onwe ha mee ihe ha otu o si wee dị ha mma o wee ya kamgbe e bidoro gbawa mbọ a kamgbe alụchara ya na 1970 ndị otu masop na IPOB bụ otu abụọ akacha mara na-agba mbọ otu ike kwere ha iji hụ na ndị Igbo ga-enwere onwe ha si n'aka Naịjirịa pụọ mana nke bụ eziokwu bụ na ndị ama aha ha na-ada ụda bụ ndị otu IPOB nke onye isi ya bụ onye ndu maazị Nnamdi kano onye nke bụ ya hiwere Eastern Security Network ESN bụ nke na-eme ka obodo Naijiria na-agba wuruwuru dị ọ dị ugbu a ewee na gịnị bụ ESN kedu ihe mere e ji hiwe ya bụ ESN nke e bụ eziokwu bụ na ESN maọbụ Eastern Security Network n'ụlọ nwa bekee bụ otu maazị Nnamdi Kanu hibere iji wee chekwaa ọkachasị ndị na-akọ ugbo na ndị na-enweghị ike ịlụtaliri onwe ha ọgụ na mpaghara ala Igbo niile na obodo ndị ọzọ metụtara ala Igbo ma bụrụkwa ndị nke sonyere na Old Eastern Region ya bụ ndị sonyere n'agha nigeria na Biafra n'afọ 1967 ruo n'afọ 1970 hmm. ọ bụ otu a Nnamdi Kanu hibere ichekwa ndị dị otu a bụ ya ka a na-akpọ ESN maọbụ Eastern Security Network ụfọdụ ndị na-ajụ n'ọba ịntanetị n'igwe oje na mmụọ na-asị kedu ihe mere maazị Nnamdi Kanu ji hiwe ya bụ otu nchekwa nke a na-akpọ ESN nke bụ isiokwu bụ na maazị nnamdị kanụ dịka o si kwuo hibere ya bụ otu iji mbụ gosi ụwa ihe ọ pụrụ ime o ji otu Eastern Security Network maọbụ ESN ekwu okwu dara ụda na-agwa ụmụ ụwa na-agwa ọchịchị etiti obodo Naịjirịa ihe ọ pụrụ ime o ji ya na-agwa ha okwu na ekwugo okwu hmm. nke abụọ bụrụ na o ji ihibe otu a enwetakwa nkwado na ntụkwasị obi n'aka ebe ụmụnne ya nọ bụ ndị Igbo maka na e nwere ụfọdụ ndị Igbo na-asị na mgbe ọbụla Nnamdị Kanu na ekwu nsọ okwu ekwufusi okwu ọ nọrọ na lọndọn obodo nwa bekee ọ na-aba na-ekwu na redio na sọsọ ihe ọ ma bụ ị na-ekwu okwu na redio ya na Igbo oje na mmụọ ebe ndị dị ka fesbuk na Twitter ihe igbe a o hiwere otu nchekwa Eastern Security Network bụ iji nwetazie nkwado na ntụkwasị obi ndị a na-ekwu ihe a kamgbe o hiwere ya bụ otu o dere ewu na ọkụkọ anya na ndị na-akparịbu maazị nnamdị kanụ tụgharịziri na-akwadozi ya na-ekwu na ọnwụ na o si otu a na-emebu na mbụ na ha kara inye ya nkwado zuru ezu kwụrụ ya chịm n'azụ ya bụ na ihe abụọ kpatara o ji hiwe ya bụ otu bụ ime gịnị inweta ntụkwasị obi ụmụnne ya ya na inweta nkwado ha tụmadị ndị na-akọbụ ya ọnụ na-ekwu na ọ naghị emeta ya na mbụ ihe nke atọ mere o ji hibe ya wụ n'ihi enweghị nkwuwa okwu nke ndị ọchịchị obodo South East mpaghara ọwụwa anyanwụ nke dị n'obodo Naijiria bụ ala Igbo ya bụ ndị gọvanọ ndị Igbo ga-adịzie ka ha na-agbara ndị ọchịchị etiti obodo odibo nke na ha enweghị ike ichekwazi ala ha bụ onye isi nchekwa ya ha nọ ebe ahụ ndị nke ọdịda anyanwụ bụ ndị nke yoruba ehiwe amotekun onweghị ihe ha mere iji chekwaa obodo nke ha anyị amaghị ma ọ bụ ụjọ anyị amaghị ma ọ bụ n'ihi na ha na-achọ ka enye ha onye isi ala n'afọ 2023 o onye ga-akọwala ihe mere ha ji gbachi nkịtị hapụ ndị nke ha ka a na-egbu ha mana ihe igwe a Nnamdi Kanu hiwere otu Eastern Security Network bụ n'ihi nkịtị ndị akpọrọ onwe ha gọvanọs nke South Eastern Region bụ ala Igbo gbara n'ichekwa ndị ha na-achị nkịtị a ha gbara mere maazị Nnamdi Kanu ji hiwe otu Eastern Security Network nke a na ESN ihe nke atọ kpatara ya bụ maka otu esi na-egbusisi ndị na-akọ ugbo n'ugbo ha otu ndị na-achị efi bụ ndị si n'ugwu si na-egbusisi ndị Igbo na-akọ ugbo n'ugbo ha emebiri ha ihe n'ugbo mmadụ tacha ahụ ụkọ ugbo achịrị ehi bata ebe a taa ya esi ka ikwuo chọm egburu gị isi kwetọ n'ala ọ bụ maka ihe ndị dị otu a mere Maazị Nnamdi Kanu ji hibe otu nchekwa Eastern Security Network ESN ka ha nwesị ike na-echekwaba ndị Igbo na-akọ ugbo ọ bụghị onye gara ịkọ ugbo o mee ihe ọjọọ egbuo ya mba ndị na-akọ ugbo enweghị ihe ọjọọ ha na-eme ọ aka ha ka ha na-achọ ha na-achọ ihe afọ ga-eri ha na-achọ ka nri dị n'ala Igbo ha emeghị ihe ọjọọ ha chọrọ nchekwa ogbugbu a na-egbu ha adịghị ndị Igbo mma ọ bụ ya mere Maazị Nnamdi Kanu ji hibe otu Eastern Security Network ESN iji chekwaba ndị a na-akọ ugbo ndị a na-ahụ na nri anaghị akọ n'ala Igbo nke ikpeazụ bụ maka nkwenye ọtụtụ ndị na-ekwenyezi ugbu a na e nwere nnọọ nkata akpara nke eji nwayọọ na-eme agha na-ebuso ndị Igbo site na ị egbucha ha nwayọọ nwayọọ nwayọọ nwayọọ agbuo ha n'ugbo egbuo ha n'ụzọ egbuo ha ebe niile egbuo ha ebe ha gara ihe egbuo ha n'ugbo egbuo ha na ndịda nkata ndị Igbo na-ekwenyezi na akpara iji gbuchasịa ha mere eji hiwekwa otu Eastern Security Network ka enwe ike chekwanụ ndị Igbo ọkachasị na be ha bụ ala Igbo South East na olunwa bekee mm. ụfọdụ ewere ajụ o nweziri uru dị na ihe ibe a maazị nnamdị Kanu hibere ESN o nwere uru dị na ya anyị ga-agba mbọ ịchọpụta maka na ihe ọbụla mmadụ mere n'ụwa a ga-enwe uru nwa ọghọm iji gaa n'iru uru dị ya uru nke mbụ dị na ihe ibe a maazị Nnamdi Kanu hibere otu Eastern Security Network ESN bụ nke mbụ ndụ na ihe akụ akụ na ihe enwe enwe ndị Igbo enweela nchekwa zuru oke ugbu a ọ wụzighị nke onye gawa ugbo ọtụba ụjọ na anyị nwere ike igbu ya mba onye na-aga ugbo na-aga na-agasi ike na-azọsi ụkwụ ike na maka na ọ ma na ndị otu nchekwa ESN nọcha n'ime ebe ahụ na-elepụrụ ha anya na ha agaghị anọ ewu abụọ n'ọgbụrị ha agaghị anọ ndị na-achị efi abata mebiere ha ihe a kụrụ n'ugbo maọbụ gbuo ha uru nke abụọ abụrụ na onwe ka esi daa gbata gbata gbata gbata agaghị echezi mgbe ndị uwe ojii nke ọchịchị etiti ji mechaa gara gara mechaa ihe dị ha n'obi tupu ha abịaba nke ugbu a nwere ọda ha gbata gbata ndị otu nchekwa ESN anọrọlarị ebe ọ na-eme iji nye aka hụ na egbochiri ihe ọbụla ga-eme ka e gbuo onye Igbo ọbụla ka efi uru nke atọ abụrụ na ọ bazighị uru iche ndị a bụ ndị kpọrọ onwe ha gọvanọ nke ala Igbo ka ha ee eh, mara ma ha ga-eme ma ọ na ha agaghị eme ma ikwe ekwetere gị maka na onye ekwe ekwe na-ekwe n'ute ekwere ịjụ ekwetere gị ya bụ na ihe ibe hibere otu Eastern Security Network egosila na ọ bazighị uru iche ndị anyị na-amaghị ma ọ bụ odibo ka ha na-agbara ndị ọchịchị etiti ka ọ bụ ụjọ na-atụ ha ka ha nwee ike mee ihe ha kwesịrị ime ebe ọ bụla ha achọghị ime ya onye chọrọ ime ya aka ya mere ha ya ọ bụrụ uru dị na ya uru nke a na-awụrụ na ọ ga-emezi ka ndị Igbo na-akparịbụ ndị otu IPOB na mbụ hụ ha n'anya ma nabatakwa ha ma nye ha nkwanye ugwu ruru ha maka na ihe ha mere ha kpara agbaka dike ha emeka ha kpara agwa ka dike ihe ha mere amaka ọtụtụ ndị Igbo na-akwadozi ha na-akụrụ ha aka na-asị ha gawa n'iru na ha jide nke ha ji o wee wụrụ nnabata a ọ ga-eme ka ọtụtụ ndị Igbo nabatazie otu IPOB bụ nnukwu uru nyere ha maka na ugbu a ha na-ekwu okwu ha ga-enwe ndị ga-ege ha ntị maka na ngwanụ ka o si dị agbata gbata ọkwa ndị otu ESN ga-abịa ka ndị hiwere ya ndị IPOB nke onye ndu maazị nnamdị Kanu bụ onye isi ha uru ọzọ bụ uru nke ikpeazụ a ga-etinye anya na ya taa ahụrụ gịnị na ọ ga-enyezi ndị ala Igbo nkwuwa okwu na obi isi ike ịga na-eme ihe ha chọrọ ime ịga na-akọrọ onwe ha ugbo ha ịga na-azụ ahịa ha ịga na-ebiri onwe ha ndụ otu o si kwesị maka na ha ma na ọ da ha gbata gbata enwere ndị ga-echekwaba ha enwere ndị ọ na-anụ ọkụ n'obi ichekwaba ha hụ na onweghị ihe ọjọọ ga-eme ha ọkachasị na be ha bụ ala Igbo wee wuru uru ọzọ dị na ya anyị ekwuchakwu maka uru ugbu a ụfọdụ ga na-asị ebe ọ bụla uru dị ọghọm ga-adị ya ma ọ nwere ihe ọghọm dị na nhibe a ehibere otu ESN ọkachasị ebe ọ bụ na o si n'aka maazị Nnamdi kanụ onye nke ọchịchị etiti obodo Naijiria machiri otu ya bụ IPOB amachi ee eh, nke bụ isiokwu bụ n'otu ihe ọghọm dị na ya bụ na ndị a kpọrọ onwe ha ndị gọvanọ ala Igbo nwere ike imebi ya bụ otu nchekwa ESN site n'ịgbakọ aka ọnụ ha na ndị ọchịchị etiti ee eh, ha nwere ike imebi ya maka na ọ bụ ha bụ ndị na-achị ala Igbo dịka ọ dị ugbu a ọ bụrụ ọghọm ọghọm ọzọ dị na ya bụrụ na o nweghị iwu o iwu kwadoro nhibe e hibere otu ESN dịka iwu si kwado Amotekun n'obodo ọdịda anyanwụ n'ihi na ọ bụ ndị eh, ọchịchị ala ọdịda anyanwụ bụ ndị hiwere ya n'aka ha onweghị iwu kwadoro nhibe ehibere otu nchekwa ESN maọbụ Eastern Security Network o wee bụrụ ọghọm nyere ya Ọghọm ọzọ bụ na o nwere ike ime ka ọchịchị etiti zidata ma ndị uwe ojii ma ndị soja ha niile ha nwere n'ala Igbo. Nke a ga-eme ka ụjọ oke egwu dị n'ala Igbo maka na ị nwere ike ị na aga onwe gị mmadụ agbagbu gị na ị bụ onye ESN. Ọ ga-eme ka ndụ ndị mmadụ dị na njọ ụjọ ga-ejidezi onye ọbụla ma ọ wụ na ọchịchị etiti mee nke a o wee bụrụ ọghọm dị na ya. Ọghọm nke na abụrụ na Ndị na-akpa nkata onye ga-abụ onye isi ala obodo a nwere ike iji nhibe a ehibere Otu Nchekwa ESN maọbụ Eastern Security Network mee ka ọ ghara inwe onye Igbo ga-enweta ọchịchị isi ala obodo Naịjirịa ma abịa bịa n'afọ 2023, maka na ha ma na ọ na-agụ ndị Igbo agụụ ịbanye n'oche ahụ dị na Aso ịbụkwanụ onye isi ala obodo a kamgbe a agha. Ndị na-akpazi ya bụ nkata ga-asị ee unu n'ebe ahụ maazị ka na ehibe otu nchekwa Eastern Security Network kedu ihe unu mere ebe ọ bụrụ onwe gị ihe unu mere anyị agaghị ekwe ka ụnụ baa ebe a maka na ụnụ baa ebe a unu nwere ike chọwazie nwere onwe were si ikike na ụnụ bụ onye isi ala nyezie onwe unu nwere onwe wee bụrụ ọghọm ọghọm ọzọ dị na ya abụrụ na ego a ga-eji na-elekọta ndị a bụ ndị nche otu ESN dịkwa ọnụ ya bụ na ọ bụrụ na enwetaghị nkwado n'aka ndị Igbo bụ ndị aka ji akụ na ndị ọzọ o nwekwara ike ndị agaghị arụ ọrụ ha dịka o si kwesị ụfọdụ n'ime ha nwere ike zube ori ụfọdụ n'ime ha nwere ike kwụsị ọrụ ihe nwere ike ịga na njọ o wee bụrụ ọghọm dị na ya a wee na-ajụzi sị kedu ihe a ga-eme ka a ghara inwe nsogbu na nhibe a ehiwere otu ESN nke mbụ bụ na ndị gọvanọ ala Igbo niile kwesịrị ịbịakọta ọnụ kwado ma wèrekwa ego ha ego ha na enye aka ịhụ na a na-elekọta ndị nche otu ESN ee ndị gọvanọ ala igbo niile kwesịrị ijikọ aka ọnụ kwado otu ESN ka ha rụọ ọrụ ha nke ọma dịka ndị gọvanọ ọdịda anyanwụ si kwado amotekun ndị nke ugwu akwado Hizbà hmm. ihe abụọ e ike imekwa abụrụ. na ndị ọchịchị etiti kwesịrị ịkpọ maazị Nnamdi Kanu na ndị isi IPOB ka ha karịa ka ha mara otu a ga-esi eme kwa onye ukwuwara ee maka na dịka pati ọbasi si kwuo n'egwu ya demokrasi ndị ọma ya bụkwanụ dialog ya bụ mkparịta ụka na ọchịchị onye kwuo uche ya nke ezigbo abụghị ọdị nke ndị amị kama na ọ bụ nke mkparịta ụka ya bụ na ọchịchị etiti ga-eme gịnị ha ga agbakọwa ahụ kpọọ Nnamdi Kanu na ndị isi IPOB ka ha kparịkata ụka ka ha mara ka a ga-esi me kwa onye ukwu gwara ka a mara ka mmiri si baa n'opi ụgbọgụrụ ka a mara ihe a ga-eme ka enwe ike dịkwa n'udo ọzọ ihe atọ e nwere ike ime abụrụ na ndị aka ji akụ bụ ndị Igbo kwesịrị iwepụta ego ha kwado otu nchekwa ESN ka ha nwee ike rụọ ọrụ ha nke ọma n'ihi na ọ ndị nne anyị na ndị nna anyị na ndị na-akọpụtara anyị nri na ụmụ ntorobịa anyị ka ndị a na-echekwa ọnwụ na egbuo ha ala Igbo ga-adịkwa ala Igbo ga-enwe otu ọ ga-adị o nwezighị ndị ga-anọ n'ebe a ya bụ na ọ ga-adị mma ma ndị aka ji akụ were ego ha kwado otu nchekwa ESN ka ha nwee ike chekwa ala Igbo nke ọma nke ọma ajụjụ ị ga-ajụ ma sazie onwe gị abụrụ ihe ibe a ehibere ESN biko ọ dị gị mma n'obi unu bụ ọha na eze ndị ọma ndị na-ege anyị ntị na Ikenga Nation present podcast ibe ehibere otu nchekwa ESN ọ dị ụnụ mma n'obi ajụjụ nke abụọ ị ga-ajụkwa ma so onwe gị abụrụ kedu ka nhibe a ehibere otu nchekwa ESN ga-esi metụta ndị Igbo n'ala Igbo niile gbaa gburugburu kedu ka ọ ga-esi metụta anyị ọ ga-emetụta anyị n'ụzọ dị mma ka ọ bụ n'ụzọ dị njọ kedu uche gị na nhibe a ehibere otu nchekwa ESN ajụjụ nke ikpeazụ abụrụ ọ bụ ihe ga-adị mma ma ndị ụlọ omebe iwu nke ọchịchị ala Igbo na ndị gọvanọ nke ala Igbo bịakọta ọnụ mepụta iwu ga-akwado ESN dịka ndị nche ala Igbo niile gbaa gburugburu ọ bụ ihe dị mma na a ga-eme ọ bụ ya bụ ajụjụ nke ikpeazụ ị ga-ajụ onwe gị chetakwa na onye nụrụ olu ya bụ ọcha ike ofu onye ojii ka onye ọcha mma ofu nwa afọ igbo na-enwu na-achaza ka anyanwụ otu onye bụ enu ha n'onu ya ntị ga na na. chetakwa na ị na-ege okwu dị ilu ebe anyị na-ekwu okwu na-enweghị okwukwu ebe anyị na-eji asụsụ igbo ekwu okwu na-ekweghị okwukwu tụmadị nke metụtara ndị igbo kpọwam chetakwa na ebe okwu dị ilu si na-abịara gị bụ na Ikenga Nation Presents podcast ebe anyị na-eji asụsụ Igbo ebi ndụ n'ime mmụọ na eziokwu ruo mgbe ọzọ anyị ga-ewetakwara ụnụ okwu dị ilu aka mbụkwa ọchata ike wee na-asị ụnụ mbọsị nta ka anyị chọọ were ji ka m were kwuo egwu pati ọbasi a nke ọ kpọrọ ọchịchị maka ekwu chịkọta ihe niile ọnụ ndị Igbo nwe m ya dịrị ihu onye ihu mma dịrị onye azụ mma mgbasịnta ka anyị chọọ ọnụ n'owere nchi daalụnụ eri mgbe ha tụgburu gị iwe akwụ bụ owewa ewu ndị pa egbe na-atụ mmadụ kwuo oyi ọdụ ejide ya kpọọ isi abụkwu demokrasi wee n'ebe shie you no power kọrọ. Absolute power corrupt absolutely. Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ n'emume Valentine o ma ọ bụ n'ekeresimesi o ụbọchị ndị nne Ụbọchị Ndị Nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke eji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke ee e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga-adị gị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi anyị mana ọbụghị onye ọbụla nwere iru ụtọ anyị mana ọbụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike isite na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.ọlaobi.com taa ka ị onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi.com